beautiful family how are you all doing thank you so dearly for always tuning in i really appreciate today the first time you are coming across us so you are hearing this voice for the first time we still remain progress news and we give you all the latest updates remember in this platform we react to all videos and your opinion is highly needed so sit back watch this video and i'll be right back Father, Chamas and Nana Canon. I don't have support one down as a bribe. onwe onye nọ na Lagos a esighị enweghị ebe o si na Igbo ịbịa na South Africa a na-ama onye tọrọ vootu a na-atụ vootu tụọrọ onye bọdị ka ụdị nwoke dị na-esi onye tiri ụdị ụdị nwoke ọ bụ onye bụrụzie muslim ọ bụrụzie ekpesu ka ọ bụ onye aga Ibrahim Ibrahim and Ishmael teach you did Ibrahim and Ishmael teach you to to to to kill one another They are very, very humble and respected. Even in, in the Bible and the Quran. Uwe country ijere ka a tụọ vootu n'elu ụwa a. Olee esi ma ọkwa ka tụrụ vootu na Congo ụbọchị ịma ma ha na-arụkwa ọgụ mana emeghị onye a na skutu maka vootu ọ tụrụ. Ifu na Buhari na kazi tiribu mma Buhari na kwuru ọnụ sụ ọ bụrụ na enwetabezu ọ bụrụ na igbo atụrụ ya 5 pesentị ya si igbo ike nke a dịgoro iche unu ji etufu otu egburu unu egbu o nweghị emefe ọnụ osuru ụnụ osuru sanwoolu na um, na um, osuru sanwoolu na um, na turubu na ebi nwunye ya akpabilizie na ya achụsị siri unu wee bụrụ ndị ndị ndị atụrụ maa ndị igbo niile nọ na legos bụ maa ndị ndị Biafra nọ na Lagos bụ maa enwere ọnụ egwu the worst bụ unu buru ibu na legos gbata ebe otu tribu si eberi ụlọ agbata ha ịbịa na legos na population of ndị igbo ka legos atụrụbụ abụrụ onye legos atụrụbụ bụ onye Guinea Sanwo-Olu onye Benin Republic because I'm talking about Lagos I'm not talking about Yoruba because Yoruba people are very good people Every m Ibadan for years nwee ndị bi Ijebu-Ode nwee ndị bi Abia-Ore nwee ndị bi Ondo nwee ndị bi Ife even Oni of Ife na-eme ndị Igbo invite ma ọ na-agba ọfala ha eju otu Oni of Ife si eme onwe onye a na-akpatụ aka ofu Lagos a ọ dịzie onye ịma lemite me tell ha bụkwa na ndị ndị Hausa Fulani na-ana isi ala egbu mmadụ ka anaghị ada ha anaya bikọta ha chọrọ ndị Fulani mana ndị Hausa ndị Igbo nọ na be ha ma ife ha ma ife kedu ka ị ga-eji wee jee nọrọ n'obodo onye kpọrọ gị asị mgbe ebe unu oge akpaturu anaba international market go go and check my videos m na-emeke right from origin sị ife a mere na anaba international market ga-emetụta unu niile maka ọ bụrụgo plan ha planụ chute ha ji oyigbokwe aka ị gara onu ji oyigbokwe ha ekwesịkwa eti ndị igbo na edite onweghị obodo south africa ịbụrụ onye south africa ị ga-atụ vootu na ị ga-azọ premier na Lagos zọọ ị ga-azọ gọvanọ na legos ma mụọ na Lagos ndị Igbo niile amụrụ na legos ụmụ ha tolitere ga-azọ gọvanọ zọọ eh, chairman local gọọmenti zọọ kanselọ zọọ prezidenti of the country maka na Igbo onye Naijiria mana nke gị bụ na ị tụrụ wee jọs na ịtụrụ Tinubu vootu ka a ga-echọ Igbo unu n'elu mgbe a na-achọ ịkpatu tredife bọtịrị iwu anyanwụ dịka ezi jee na-ekwu ee anyị na-asọpọtụ Tinubu ịbụ onye ara ịbụ ofeke ịmara ife ana m ekwu ọkwa fọwa na ga iji kpata ego iwu anyanwụ ọ fọwa na ga iji kpata ego ịkpata emere na ezigbo ife ire eme m ihe ego niile unu kpatara afọ fọwa na unu wee nọdụ a na-akwatụkwa Holy Ghost gentle kwudokwa nke ụbọchị a kwụsị ya samọn akpa bidokwa kwubekwa ya unu buo ife unu na a na-egosi unu ọlaya ngerede n'enugwu anakarịrị emere mpu unu nkwa ada mana etiri m imere adreesị onwe onye kpakpara ya akpakpa ụnụ na-achọ Legọs Legọs agbawuo unu mmiri dị na Legọs gbawuo unu nwa ndị Biafra nọ na Legọs ihe na-eburu nke ụnụ bụrụ agbụrụ ụnụ na agara agwa unu okwu na ama anụ mana nwa bọyị gbachara gị bọyị kama iji esetụrụ ya i were 100,000 naira nye o nwere ike ọ bụrụ na ị nwere 200 million ị na-enye 150,000 mana otu asa ngwa elu si edisro ihe niile anwa ka marazie nwa bọyị ga-enyezi 50,000 mbikọ nwa mbiko ịfụnanụ ka o si dị ka biko ọ ngwa ahịa ọ ga-ewepụta obi ezo gbube n'abụ i kwesịrị isetụrụ isi ya nke a nke ka o ketere because gị gị bụrụ ife bụrụ abịa nna gị chọọ ebe a ma pụrụ ị ga-eje goro wee bido ahịa na unu niile lanụ igurube hapụ legos wonsu unu niile hapụrụ legos maka ọkwa afọ nọrọ unu niile hapụ legos nara Anambra ma ọ bụ Imo ma ọ bụ Abịa ma ọ bụ Enugu steeti agara achụ na-abịa ma ndị ọcha ma ndị ojii onwe ndị agara achụ na-abịa ịmakwara Simon ụnụ ịma ka m gwazie gị gị onye iberibe gị onye efulefu gị onye na-amara ife ịmana otu agha Biafra asan go alliance with middle belt ndị ndị ndị Igbo nọ na Sokoto ndị Igbo nọ na Kano ndị Igbo nọ na eh, eh, Meduguri bee vice president mmanụ ọhịa bụ the president of Boko Haram ha ga-eme ụlọ ịwanụ onwe a ga-emefu ụlụ maka ụtụtụ datland ka shetima ha na china bụ ndị fulani na china mana biafra liberation army bụ ebe ahụ ọ gaghị ekpesi ka eweta ya ọ gaghị ha izi the next thing ha ga-eme ha atọ ọnụ ha ga-eso a na-eti mkpu na nke a Igbo adịghị nzuzu ndị Igbo adịghị iberibe ọ bụ because enweghị lọ na-achị obodo ma nọgide nnọọ obi oji ọgwụ n'ụzọ na nwe olu na ndị Igbo na-arụkọ onye na ọba Lagos na-arụkọ ihere mere n'iwu once otu a ndị Nnewi si bụrụ kọmpanị ha niile laa Nnewi debe na Nnewi ịnọsị ha ibe eto ha kọlcharis ha nemdem chikasi ha George ọmata ọmata na-ekwukwe wa awa amatara na Lagos ana amazi ya paasị ọmata nke na pa original paasị na na na mbuka ami na idumota old idumota o E, onye ọbụla bụ na ana ana ma brake pad ma baskul ma moto everything a na-arịa na Nnewi and people ije Nnewi maka a na m eji ahịa na m esi ibara maka ọpas ka m nara ere ana m esi ibara ji igwe ahịa na nnewi mbata nnewi ọ na-ekwo obodo dị iche iche ma ndị yoruba ma ndị awụsa a na-ebukọsị ịbụrụ ka ha si abịa ya sọ ndị hausa sọ dara azụ ịmakwa Lagos tere ndị awụsa aka onweghị onye achọghị ịchọ ịchọ onye igbo bịa mana because of akpịrị akpịrị ego idebere ahụ na Lagos ịmakwa na mmiri agafe na Lagos batara bakasi bata Abia bata um, Port Harcourt bata Akwa bata um, um, Delta uh, uh, uh, Delta bata Warri very easy ịgbapụta ngwa ahịa ihe niile ọ dịghị izi ihe niile ọ dịghị izi and otu anyị na anyị enwene otu anyị ma anyị nwene alias ndị ọcha ndị a na-adị na mma karịrị ndị ndị ndị ndị so na world power G7 ndị so na G7 anyị na ha dị na mma karịrị akarị onye gwara gị na na adị mgbe ka biznes ga-ebu omume inweta grand kịta enweta Biafra na ebe anyị nwere wọf aghara aghara karịa Lagos onye mere ndị Igbo ife nke a ka ihe ndị Igbo ji dị gbuo isi chineke kpuo ndị igbo niile na Lagos isi ndị igbo niile ndị biafra niile nọ na Lagos ejighị anya ha afụ ụzọ kpuo ha isi ndị igbo niile na Lagos na-ejighị ntị ha n'ife ha nụdebe ife ha daa ogbi unu ga-anọ na afụgo m otu unu besịrị na-eche ka unu buru ngwa ahịa unu a na-akwatu unu ebukọrọ iburukwa egbe ya ịkachakwa chọkwa ebe ị na-agbapekwa na Lagos ịmazikwa na the richest people enwe na na east bụ ndị gbara ọsọ Jos very very long time ihe ụzọ ama mgbe ndị eji egbu eleta people na Jos ndị izi gbara ọsọ Jos jee na onye kọntena ha na-abata from China na ndị Biafra kọtara ha na-eji aba ndị bi ọnụcha ndị bi eh, enugwu ndị bi anambra ndị bi kọtara ha na-abata ị gaghị amadụ na ha biri jos sọm bi South Africa and ha na-emecha ọfụma ị na-agba Lagos gburugburu onwe ya dị na onwe gị mana enweghị arụ na Lagos ọ briji mgbe na-amụbeghị m ehm, Julius bedarụ na Lagos adịghị emetone emetone ọ na-agbajiri ọgba ịmakwara obodo a na-eme obodo a nwere sparing date of uh, road and bridge a na-emetere ihe ndị a niile ihe oge sparing date eruo ọkụọ na dia kọmputa central kọmputa agbajebe ịma na naijiria ga-abịa n'isi njedebe n'oge tinubu a ga-ekewa naijiria n'oge tinubu naijiria gwugo kedu ihe ị ka na-eme ka m gbara ama n'oge ị ka na-ezuzu ife anyị na-ezuzu na Lagos Afta January a week a week of January ka ka Biafra Liberation Army ga-ebido defend na ndị minibet ga-ebido ọgụgụ achụwa ndị Fulani tụte ha aka mgbe izi Chinedu ahapụgo it is true ọ bụ eziokwu na middle belt nasarawa anọ ya abuja anọ ya anyị gara na Lagos ebini na-azụ ebini sụọ na-azụ ọ bụ ha mebichara ndị Igbo ihe na Lagos eje e, e, e, agba ha nkịtị ha chere anyị na-abịa ihe unu ga-emegoro iwe azụ bụrụ ngwa ahịa unu jewara na anyị ma anyị nwa Biafra stakeholders ma mgbe a ga-eji bịa eh? ndị be a gara ego ụlọ na Lagos ọptin eh, amin ana na-arụ na-ere na sadị esobe na ndị eji akwatu sadị asụ lukata ihe na-agụ onwe gị nkasi obi onye ụwa afụfụ emesịa na ọ ga-adị mma nkasi obi onye ụwa afụfụ bụ o mesịa ọ ga-adị mma ọcha onye bụ o ọ ga-adị mma o omesi ọ ga-adị mma sanwo-olu dịsụọcha ngwa ahịa unu niile dịsụọcha ihe niile unu nọ ịma na ihe aja ji edịsụọ ihe niile ahụ ka e were nye China ka e wee nwee ike igwu China ụgwọ ajị ịma na ọ abara aba ịmakwa ha mere triliọn Nigerian gọọmenti ji China onye na-akwụ ụgwọ ya ị mara unu some of people adịghị news ọnụ nọrọ ụnụ anọrọ ka otokirigba ụnụ anọrọ ka ezi china sị na ha need Lagos na enye ha Lagos o zugoro ka ha were ka ha jidezie Lagos ka e were minus ego ha jiri ụgwọ maka ha chọrọ iwere mota Mohammed asị ha mba ha chọrọ iweta were nke Abuja asị ha mba ha wee sizie na Lagos so Lagos ka a na-enye ha ihe ndị na-ayịfọ ihe na-akwachisi China ga-arụcha ihe na ya den ha rụchazie ihe na ya china obidozie baa mị baa polis kọtụrụ ee wọf evritin na-akọbagoro ego ha maka iwe na-ewe ha adịgo onye a na akpati ibu ma nwa ibu ma nwa ịkara echi so jiri ụgwọ a olee esi ma biafra ọpụrụ bụ na iji ụgwọ a ndị igbo ka ihe mere ụnụ ndị igbo ka mgbe unu ya ama ife ka nwere kwatuo chọpa niile na-akpatara m oge ikwe na bekee ka o wee jide unu fụọ unu akwụ maka unu nzuzu unu amara ife igwe na-atọ ka gịnị m ga-abịakwa ụwa ọzọ n'igbo na nne a ga-amụ m ọzọ n'ala igbo ebechara m akwa wee bịa ije ebe m fụrụkwara na-echi ịkwatukwa kọmputa eh, vileji anyị jisi gị ike gwụrụ m ike ikpe ekpere adịrọ m nye njidere si otu a bụ na onye ọbụla maara onye mbụ eh? kedu kọntrị ga ewu gaa n'ọhịa gaa ka ị na-eje china ụnụ nwanne nwetara ego na-agba china taiwan eh, hong kong japan amerịka ebe dị iche iche kee kọntrị a na-abụ atụọ vootu ekwue na ndị asị esitizin of that country na ịtụrụ m a na-eme eme ọ bụ sekuriti balọt onye ma onye ị ga-atịrịrị na-ewesa a gị isi ebe unu ma na ọ ga-apụta okwu nwaanyị na ji nọrọ onwe unu mara na apụta okwu ịbụ onye naijiria jehova gbara moses jee napụta ụmụ israel n'aka ijipt na taịm ha ga-eji ya na-erugo okwu chukwu na-emezu n'isi unu mara ịdị nzuzu bí moses uh, uh, uh, moses ẹ̀ẹ́dẹ́gbẹ̀ ha sọ ní ẹ nnamdi kanu akpọpụta dịka moses ọgbagogbo ise nọ abanọnụ samọn agbagogbo nọ abanọnụ mụnwa eze agbagogbo nọrọ ihere megbu ogu igbe ofeke e kwesịrị afụ onye biafra ọbụla bi legos fụ fụ fụ fụ kọmara arịrị egbu arịrị ahụ amị na-egbu ogu bifo egbu arịrị afọ udude egbu ogu gbuo bifo egbu ogu dude afọ ewu egbuo gị nwa bifo egbuo ewu afọ atụrụ egbuo unu bi biafra bifo egbuo atụrụ maka na unu amara ife unu na-achụ ego nke iberibe ego ego ị ga-anọ ndụ ri nkwa enwere ike ịkpata ego a na nwụrụ ụmụ ọnụọgụ bụba onwe ha agwaba ọgwụ dị n'ime jebe ma feki prọfet ma ndị ahụ prọfet ma feki dibia ma ndị ahụ feki dibia a na-emeghere ife a kpọọ ma ndị uwe ojii kpọọ ma kọt nụọ ọgụ dị afọ ị na-ata ị mara na ọrịrị ka ị pụtara n'ụwa na ebe ebe bịara ọrịrị ị ga-alakwa otu nna gị si ela ị ga-alakwa otu nne nna gị si ela ị ga-alakwa otu nna nna gị si ela otu nna nna gị si enwu ka otu nne nne gị si ka ka gị isi a na-agwatu trade a na-agwatu kọmputa eh, na ndị ya aspanda ahụ ee ebe mgbe unu ga-ama ife ka m gbazi unu jeri ntị ndị igbo ndị ndị ndị ndị ndị bren ha bụ bren ọkpụkpụ bren ọkụkọ bren akpa eke one week na na ịbanye from nwanne echi one week January a week January a week today sekpọ na agụrụ ga-afụ n'ihe na afụkwa nne ihe ịmakwa mmiri ube tinwe landị niile ebe a na-akọ ugbo n'ugwu awụsa ọ na ịmarọ ịmakwa na ọra ndọ mika ha ka mmiri e, ube na n'ugbo ịfụkwara otu ji a na-akọrọ benue shetima ọbịa e, nke ha enweghị ha nwere na ejidogo ego naijiria tipịa next ego naijiria ga-aba na 2500 per US dollar remi nwunye turubu na turubu na shetima abaghị aba kwanda nwoke nke buhari debere edebe na-abụgharịzi emefele mara na ife ndị igbo mara na ife kedu ihe bụ na apụta anyị nwapụta na-ekwu okwu ka azụ ọgụ ndụ isi na ndụ adịghị mma ị na-ege ntị ndị ndị ndị ndị ndị tara ose ọjị ṅụọ mmiri ntị a na-ebere wọchị ụnụ ute ose ọjị na mmiri na-egbuchasị ụnụ ọzọ dịka ibe ya bụ biko prime minista Simon Akpa Biafra Liberation Army Biafra gọọmenti na-eze anyị ọgụ na ogbu na onweghị onye a ga-ejide wee mee egzampụl zinta a na-ekwu a ga-ejide onye a ga-ejide onye a ndị bụ ha na-akpọ ijele na-ekwu ekwu arụ na-akparị maazị Nnamdị Kanu otu esi eso ya ọ gwọrọ anwụ anwụ ọ bụrụ na ijide ndị ọzọ siri ike ọ bụzi nke jide ijele eh, Chukwuka onye bụ Chukwuka kedu onye bụ Chukwuka sisi ụjọ bara ọsara ọ gara ekwu okwu mana Chukwuka nwa were a unu gbaa nkịta ọ na-abagharị ebe niile na-ekwugheri na-egbu ndị mmadụ na-ekwu ihe open ịbụ na ọ sara ọra aka ọra mma maka na ma human trafficking o mere to Turkey unu anukwuru na voice note na otu o si eje egbu ndị mmadụ wute ndị amị ndị zoo ọ chọgburu onwe ya ọ chọgburu onwe ya onye bụ ichere Chukwuka ka asọgoro a na-atụ ya egwu unu enwezi ite ọ bụrụ obodo a only three days enwudere ndị a ndị a niile na-eme ha mpụ na-eme mpụ na Biafra land only two days to three days enwudere ha prime minister Simon Aba natanu somi sụchọ ma ọ bụrụ na Eh, finland na-ehe egwu anyị ya setọpụ intel ka a tara aga mara ebe ọ nọ ọ bụrụ ndị nke kwetara anyị na ya ka enye wụdị zibọ ego ọbụla mgbuwerikoje na-eme ee eh? sọsọ dị ka ọ gara eme and ọzọ dị ka ibe ebu if akwụ n'elu ihe maazị Nnamdị ga na-ekwu maka ndị jọnalist Yoruba ha bịa ha na-epromote tezi na-ekwugheri Simon Akpa prime minister Biafra gọọmenti in exile Dis boy a na-akpọ critics gospel news ekwesịrị ịba na ikwu editin Biafra this boy na-etinye ndị mmadụ confusion is too much ọ dịzie ka eji asụ na ọ ya bụ eh, prezident Biden onye onye Igbo anyị gịnị ka ọ na-akọwa ọ mara ife ọ na-akọwa ọ na-akọ nọnsensị ụnụ onye na-akọmplen maka ya na ndị niile na-efolo mana nke ya dị eses ihe abụzi nuz ka ọ na-enye ihe abụzi analiz ka ọ na-eme ihe a bụ o ji idea sọpọtụ dos ekwesịrị iwere gospel news ụmụkwa ihe ọ na-eme mana adị dobde ọ ga-adachagharị ana m anaghị n'uzu ya mana ọ nọgide na ọrụ ga-emere ego enyere ya special ọ naghị emebe otu uh, ahụ critics news ọhịa oh, ọ na-aza bifo ocheji etu gospel news anything biafra anything biafra ya wepụ onwe na ya kọwazi na anything biafra shishọtụọ dan eh, eh, eh, netwọk ya ọ mara ife ọ na-emezi tiri uche ọdụkwa ya ọ na-akụ inyo gospel news na-akụ inyo that young boy ọ na-akụ inyo before ị na-ama na ọghọrọ anyị Paul Achebe before ị na-ama ọghọrọ anyị akpara Akparawọ nke a bụ gay that gay Isima popu ya ụzọ gay Akparawọ bụ gay onye ọbara ma ị na-enye anya oge na-akọzi ihe ọ na-ekwuzi maka politiks otitiri bụzi iwu na elekshọn ịbụ na ndị eriri eri ka nkụ ọ bụ eziokwu praịm minista simon aba gọọmenti debra gọọmenti na-eza ụrụ so na-achọ ka ndị distraktọ na-abịa nye mmadụ nsogbu mana enweghị onye ọzọ na-ekwu na-abụrụ gospel news critics among ndị ọzọ niile pụrụ ihe na-ede ahụ ya kụziri maka eritin biafra anyị eji aghagọrọ ya ee onye aghagọrọ anyị jọnalist ndị yoruba na-amụnye ọkụ na garị oge ọbụla dọtụ woman dere ife si wee na insọltụ Simon Aba ị na-anya ọfụma ma ọ bụrụ na ụmụ Biafra nwere bren nwee uche ibụrụ okwesịghị iwepụta ihe abịa na-ekwugheri ya o kwesịghịgoro iwepụtagoro ya ewepụta namba wan ọ mọkịrị ị na-anya ị ga-abụ n'ọdụ dị ya ojije wee foto nwaanyị dee na-adịrị nwaanyị ahụ a ga-enwe agụrụ ha akwụkwọ ide adịrị e? n'ebe a kpọọ Diamond onye ochi n'ebe a kwuo onweghị okwufe ọnọ adị ịmara adịsi gospel news against at home for many many years since ihe ji bido akpafichacha ya ebe ahụ ma ọ bụrụ na ọ bụ ya dere ya bubutere anyị so anyị nwaanyị onweghị nwaanyị dere ọ bụrụ na ndị da dagezit mba ụwa amara eto e hedgo hungary na ndị ọzọ amara eto simon aba ya mara ihe ọ ga-eme ka akwụsị igbu mmadụ uche bupụtara ihe nwaanyị siri ere ka ego o ji dị ka mmadụ si na a na-egbu ya na a na-emegide ya na a na-eme ihe dị iche iche susu bịa gbatara ya ọzọ enyemaka the next day ochikọtade na eh, prime minista bụ nke a bụ nke a bụ nke a ọ na-apọlish ndị igbo na onye gwara gị ọ bụrụ nwaanyị ahụ dere ife ama gospel news critics ya na ndị dos ma onye dere enu ya na ijere eh, Chukwu kabaka sọgoro all of them know who wrote that so make sure that gospel news o ji fake news agagharị ihe ọ na-akọwa enweghị isi so mechie ya adụrụ ụmụ biafra onye foloziri onye agha onye foloziri e, ijele ọ na akọrọ rọbish ee nke ijele bụ na onye na-aṅụ mkpụrụ mmiri ọ na-aṅụ ahịa onye idiri imere ebere n'ahịa ọ na-aṅụ imere ebere abụkwa na ya hapụ ya e kwesịrị ejide ya e, ana m achalenji biafra liberation army ọgụrụji nkịta ọnwụ biafra liberation army ọgụrụji nkịta ọnwụ onye bụ ijele enwere ihe eji atara gị mmadụ down o nwezighị followers enwere nwere sọ ndị biafra eh, autopilot na-eso enu kwesịrị inye infọmeshọn ya onye eh? ikwu nonsens okwu ebe okwu ebe adị ke na-ewe m iwe na-ewute mbụ ịbịa sị na maazị nna ndị gadị gotere nwụ ibn ọsara ọdọgụba ekwube nke a na ọhịa jesu nwoke n'ime okwube ka ọ nwụọ dịsi ichere na-ekwu na ọ chọrọ ka ọ nwụọ ọgụrụ enwere problem e kwesịrị ịsọ under two minutes e? ọ bụrụ distraktọ ịchọ ka e distraktọ gị enweghị e, iche jide disi useless man a na-akpọ Chukwuka na-eme human trafficking from uh, Benin Republic to uh, desert desert to Turkey Libya Libya to Turkey edipọt wa ya ọ bụrụzie informat ndị polisi informat ndị amị ọ na-arụzizi arụrụ ala Eh? ọ bụrụ na ọ dụgo adụ dis Bible critics na adụ ya gbachiri na obi nye ya enough is enough ya kwuezi ihe ọ na-ekweri eri ahapụkwana ya arịa ndị Yoruba ibu ndị Yoruba na-ekwuza gị ọ critics ka a na-arịazi eh? n'otu General Musa achọsa m ọ na-akpa sọpọtụ ndị amị na ndị polisi taa jide ndị mmadụ na-egbuchasị na benue unu chọrọ kedu ihe m gwara unu agwa m unu iche aka obere worth of 50 billion naira unu echere azụ ịma ego na-agwụrụ ya ka o mee ka ndị amị na ndị polisi ọda sekuriti nyefere anya ha ka e gbuchapụsa ndị aka nata ala ego na ọbụ bụ ọ na-ekwugheri na-ebe akwa anya ị na-afụrụ otu IG polisi si ekwu okwu you see that man have respect He's talking about insecurity in the whole Nigeria. That uh, uh, general inspector of police. He pinpoint, he talk about the whole Nigeria, not Southeast. But another one who says Southeast, Southeast. You see, under this is the people who want to work for government. Man, I make work or whatever. How many get the man you will see him that you will see the way he speaks as a human being as somebody who are a eh, public figure. He talked about insecurity in Nigeria. Somebody want agitation. It's obvious here. Eh? What did Umaru Nandagari do? What did Simon Abba do? He's not supposedly terrorist. He's not fighting for anybody. But release Mazen Nandekano. Give us Biafra. Something you people will come on one table and discuss. i buru ndị amị na-eji egbuchasị ndị Igbo ka ị na-egbuchasị ya ijere ọ na-azọ ọ ijere na-akpọta ndị a niile di ya echi na-aza nweru ha barịta echi ọfọ a karị white kedu cos because instant security bia disgrace themselves Eastern security disgrace itself. We don't have anything Eastern security. Eastern security is dead and buried. What will have Biafra Liberation Army? Anyway, Biafra Liberation Army wetara anything Eastern security. Wipe them out. They, they are being expelled by Prime Minister. Expelled, nothing like Eastern security. Because they use it uh, committed atrocity with ebubago na-egbu ndị mmadụ akpọgụ na fon anara gị ego na fon na-amaghị ndị na-esuri imi ọ na-esuri imi ha na-atọ mmadụ na-ebukọ moto ndị mmadụ from eh, from Ichida Igboukwu Isofia ehm, ụmụ ụmụọkpara Uvuma ụmụnze ụmụnnochi those forests ndị na-ana isen sekuriti gịnị ka ha na-arụ igbu mmadụ ebe mmadụ isi ha na-eme ebere maka na onye chinaza nweru gbara ameme uti ndị zu ha dị involve na na organ harvesting isen sekuriti adịkwa involve na organ havesting so they, don supposed to be exist onye niile anọ ha ji ha adachie nọ nke ha ka ha wee na-ezu oshi moto Chinasa Nweru, Chike Doziem na Emma Powerful, balitage Jofo and group are using them in different way, different corner. If you listen to news, you will hear the way they are using them. So if you are in the East, very, very careful. After from uh, my estate, Ngozi Nwabako, mpụta jee jee nyere ka Enugu jee nyere ka um, uh, Imo Abia ịma go visit ndị ga-evisit anọdụ m zuru ike sọ na-afụkwa m mana a naghị abara gụ mba efu nke ihe ị ga-eme ọra m gwara gị eziokwu eh? ọra m gwara gị eziokwu ozi m gwara gị eziokwu akwado gị eziokwu onweghị ị ga-eme na m gwara gị eziokwu maka na eziokwu dị ka futbọọlụ ọ dọọ na mmiri o serie n'elu ọrụ a na-eme n'ala Igbo e, enough is enough ụmụnne jide ụmụnne va na-egbucha isi ndị Igbo jide ndị Igbo va na-egbucha isi ọ bụ ife anyị bịa ihe anyị nwere ga klia mee ka peace dị bụ e, Biafra Liberation Army and the Biafra Liberation Army unu adịkwara nkwado ma na Nigerian ndị zu eji anya ama enekwa unu ndị osi imi karịrị ka enyi nkwụcha kenu nkwụcha kenu nkwụcha nkwụcha abụrụ ụjọ ọdụ rọket na lesa ndị ndị ndị ọcha bunyere anyị karịrị wọship nọ na mmiri abata karịrị bụ fighter jet a ga-eji gbuo onugbo gbuo abụbeghị ihe na-abịa mana meanwhile ihe ji bịa ndị Igbo bi legos unu nzuzu ọ kwụsị na nzuzu bụkọrọ ngwongwo na legos hapụ legos bụrụ na ngwongwo na legos hapụ Lagos bụrụ na ngwongwo na legos. hapụrụ Lagos enough is enough atụọrọ ofeke ofe kpụrụ ọya tọrọ mara mara asị sụọ n'ikwe ịhapụ ikwe sụjie okwu mana ana m agwa gị eziokwu Biafra abịago ihe hapụrụ last battle mana ihe m na-ekwu bụ na ekwesịrị iwere ee eh, asọt ka gịrị ka a na-akpọ abụ ijele ododimi ama na-ezuzu ezuzu na-aṅụ ahịa were seti egzampụl bikọz ndị sabụtu a niile nwebe onye ji set egzampụl mana ekwesịrị iji ijide aga set egzampụl ma egbugoro ihe egbu ejide ejidebe ebe a na-apịa apịawa ya azụ every morning ka ụjọ ụmụ arụsị wee jeje bụrụcha ọmụ n'ọnụ na-atụ ụnụ ụnụ ekwuonu ụnụ gwa anyị amara ihe ọzọ ị ga-eme ọ naanị ya na-agwụ ọgwụ ọ naanị ya eh, na-ejekwuru arụsị eh, chineke nyere na anya ka chukwu mere anyị ebere god rilize maazị nnamdị kanụ chineke rilize maazị nnamdị kanụ gbaa simon akpa ume gbaa gọọmenti biafra gọọmenti na-eza ume nye ndị igbo bi legos akọ na uche ka ha ghọta na onwe uche nwụrụla na onye jere ije na-alakwara ala a sịra Lagos aghọgba unu mana Lagos ga-aba na map Biafra ma lagodo unu ọkwa ma ọ ga-abakwa na map Biafra ọ ga-aba Lagos ọ ga-abakwa na map Biafra ọ ga-aba iwu Tinubu ga-agba ọsọ na Lagos sanwo ga-agba ọsọ na Lagos Olusi-Ọmụọ e, e, e, ga-agba ọsọ na Lagos ọ ga ọ na ome n'anya ọ makwa ndị babalagwa ọra ha eje achọ achọba ha n'oge ruo ha ga-agba ọsọ nwere ihe unu nwere mmanụ niile obi afra nwe Gas niile obi afra nwe coal niile obi afra nwe gold diamond everything e, fish inside ocean biafra nwe every state prime minister Simon Akpa kiretiri crude oil na steeti ahụ and ọnụ gara amarachi na-eme ihe niile bai ga-adị beautiful than Dubai beautiful than America beautiful than Paris beautiful than Japan ma stil unu na-ezuzu na-ezuzu unu buru ego n'ụtụtụ abinesi anya unu ị na-ete 2030 ịbụ onye ara ịbụ onye nzuzu ihe na-emegbu unu mana azị nka chineke bi n'eluigwe na unu akọrọ uche ịma ife ka ụnụ mara ife asụ onye igbo maka na azị ewere aka n'itie nweta ife were aka ebebaghachi ya azụ chukwu chechi akọrọ uche unu chukwu chechi ebere na unu chukwu chechi nzuzu unu dụ tee unu amamihe n'ime ka unu buru ngwongwo unu kọmpanị unu na-adị ka ndị Nnewi ka anyị dozie n'ala Igbo ịma m gwara unu elezoti nara aka azụ hapụkwa ndị Fulani unu jee asị mgba ụna akwasa m na abụ ekwu ene ịma mgbe ọbụla mere ebe agwa unu okwu unu gbere ihe gwara unu so na ọ na-aga aka azụ kedu ebe etu ị ga-eji efe ebe bụrụ mmadụ eti ka hapụ na-asị na ị na-eji arụ ahịa Biafra Liberation Army unu nọrọ nke a mee ihe unu ka ọ bụ ọzọ kwesịghị ime agọzie nwoke gozie nwaanyị ndị iberibe asị na ọ na-arụ agha abịa ọ na-emezi nke ọ na-emezi nke a unu wee ewu ife niile ọ na-arụ bụ ọrụ jakwa ya bịafra bịa anya akparie ihe niile arụọ bịafra otu o kwesịrị ịdị na-enweghị ọ na-arụ katụl maket ka ọ chara ibute ụzọ ọ na-arụ ihe ọ na-arụ ihe e ike gwụ na o nwere ebe o si nke maka na ha adịgo kọrọpt oredi so abịa e, e, e, n'ebe a na-epere ezi elezoti ewe ọgụ eweta ọgụ n'ebe a agụwa nka were jeneretọ na ụmụ Yama ma na-emechi mmadụ ntị elezoti na na-arụ abịa o mere nke a ya rụrụ anụ ya bụkwa ya otu a ma ọ bụrụ na otu aka ọ na-ekọtara ọ na-efititide emerika ọ na-eje lọndọn ọ na-eje Oh, japan ụmụ kọntrol na-enyere n'obodo oyibo otu a ga-abịa abalị hapụ na ihe ga-aghọrị ụnụ ndị ewu ndị ewu ewere ghọrị ụnụ werezie katụ dedebere ụnụ ịbụ ihe jibere nwa ọchịarị na ọ na-arụta ihe ọrụta ihe ka ebere iriri travel ọka travel and sea onye gara asị ọgara lọd travel and see. not every day you dey house say you be landlord you say travel and see you need to travel see. if you haven't traveled anywhere in the whole world make sure try by all means and travel and see that's when you you before you praise your tea na ọ na-arụ agha abịa travel and see ndị iberi all of you ndị iberibe ndị amara ife efulefu na-arụ nke a dịka ọ na-arụ ebe ọ na-arụ ihe ebe kọntrol gburu agbụ anyway ọ bịafra land mana stil ọrụchakwa ihe niile na-abịa a ga-akpụsasị ya rụọ ihe otu Biafra kwesịrị dị so onye ọ na-arụ enweghị ezi ọ gụrụ gara amara ejiji ya fọsatai chukwu gozie nwere dozie nwaanyị dozie biafra gọọmenti na-eze anyị bụ asa ma ọ na-akpa ume ihe ikere n'ike ọmada ihe ọma gara eme na ndụ ya gọzie biafra niile ije krismas ga-ala n'udo gọzie simon maazị nnamdị kanụ chukwuma mbasọ ga-apụta ada ga-ewepụta ekpetara na suprim kọtụ ma ihe ndị kọtụ a ma barista ji ọvọdụ yogo ezokomi eh, ma ejiakọ eh, believe in god only chukwu ga-ewepụta eh? ọ bụrụ ka ọ gara n'ụbọchị nke taa ụnụ ma onye na-ekwuru chukwu debe gị gbaa gị ume ndị igbo nọ na lagos biafra nọ na lagos depend Don't say my papa my mama say i be igbo bye So my wonderful family, that bring us to the end of this update. Do where to like the video, share, and subscribe. Thank you and bye-bye.